Kedu onye bụ Jizọs? Anyị adịghị ekwuse ozi ọma n'onwe anyị kama Jizọs Kraịst bụ onye anyị. Anyị na-asịkwa na anyị onwe anyị bụ ndị oru unu. Ndị Kọrịntị nke abụọ isi nke anọ amaokwu nke ise enyere m gị akwụkwọ nta onye na-agụ ya daalụ maka ikwe ka m kọọrọ gị gbasara Jizọs Kraịst Enweghị m ntụziaka ọbụla n'ime Baịbụl, n'ebe a m guzoro, amaghị m ọtụtụ nkà mmụta okpukpe, mana abụ m onye na-eso Jizọs ahụkwara m Akwụkwọ Nsọ n'anya. Kwee ka m kọọrọ gị ụfọdụ echiche m. Okwu mbido. Ọ bụrụ na ị na-ajụ ajụjụ a "Kedụ onye bụ Jizọs?", ị nọ n'ebe dị ịtụnanya n'ezie. Ị nwere ike na-ewere Chineke iwe ma ọ bụ ị nwere ike ikwere na Chineke n'oge a ma ọ bụ kwere na Chineke mana o mejọrọ gị ma ọ bụ onye na-ekpe isi n'ala ị bụ onye Hindu onye Buddha ma ọ bụ onye okpukpe ọzọ ị nwekwara ike nọ n'ebe dị iche kpamkpam nke ị na-enweghị ike ikwupụta ugbu a n'agbanyeghị enyi m otu ọ na-eme gị n'obi ma ọ bụ ebe ị nọ Chineke nke akwụkwọ nsọ site na nke mbụ ruo n'akwụkwọ nke ikpeazụ na-agbabata gị nọ na-arịọ gị ka ị jụọ sị kee onye bụ Jizọs ị nwere ike inwe ọtụtụ ajụjụ ndị m enweghị ike ịza n'ezie n'ime akwụkwọ ntọ a ana m abịakwute gị naanị dịka onye kwere ekwe n'ime Jizọs na-agwakwa gị echiche m ebe m si enweta okwukwe m bụ na okwukwe Jizọs akwụkwọ nsọ na mmụọ nke Chineke Ekwere m na Akwụkwọ Nsọ, nchịkọta nke akwụkwọ iri isii na isii ma ọ bụ ndepụta si n'okwu Chineke, dịka ihe ọ bụla dị mma ma bụ eziokwu, e nwere ike ịghọtahie Akwụkwọ Nsọ ejiri ya n'ụzọ dị mma mana enwere ike inwe obi abụọ, agbanyeghị mmejọ nke mmadụ na-eji Akwụkwọ Nsọ na-eme, ọ nọgide ka isi ihe kwesịrị ntụkwasị obi nke Chineke maka onye na-achọ eziokwu ọ bụ ụmụ nwoke na-agụghị akwụkwọ dere ya o nwere ka onwe ike ịdị mfe ịgụ Chineke ezonarị onwe ya n'ime akwụkwọ nsọ o kpughere onwe ya nye anyị ka mbanye ugbu a nye gị echiche m banyere ajụjụ a dị mkpa kee onye bụ Jizọs Kedụ onye bụ Jizọs? Akwụkwọ Nsọ kụziri anyị na Jizọs Kraịst nke pụtara onye na-azọpụta bụ Chineke na ụdị mmadụ. Chineke siri n'eluigwe gbadata ka ọ bụrụ mmadụ ka anyị wee mara Chineke n'onwe ya ma nwee nwekọ anyị na Chineke. Jizọs bụ Chineke na-anụ ahụ ọ bịara ịgbaghara anyị mmehie na inye anyị ndụ ebighị ebi Nke a bụ onye Jizọs bụ na ihe o ji wee bịa. Mkpughe akwụkwọ nsọ n'onwe ya na-agwa anyị na nke a bụ eziokwu a na-apụghị ịghọta nke a bụ a na-apụghị ịghọta aghọta anyị enweghị ike ịghọta eziokwu a na Chineke batara n'ụdị mmadụ iji zọpụta anyị anyị enweghị ike ịghọta nke a ọ bụ oke ibu n'ebe anyị nọ akwụkwọ nsọ gwara anyị na eziokwu a eziokwu a dị ebube emeghị ya ka ọ dabara n'uche anyị a gwara anyị na eziokwu nke a bụ nke Chineke Jizọs Kraịst bụ mmụọ na eziokwu na-abịakwute anyị ọ bụghị site na nghọta nke uche kama site na mkpughe na mmụọ anyị n'ime obi anyị ọ bụrụ na ị dị ka mụnwa na ọtụtụ ndị ọzọ ndị na-agbalị ịghọta Chineke ma ọ bụ dabara ya n'uche gị o nwere ike ịbụ ihe siri ike ikwe ka mmụọ na obi ya were oche ụgbọ ma ị maara enyi m ihe niile dị oke mkpa na ndụ gị ugbu a ndị enyi ezinụlọ aṅụrị ịhụnanya udo mgbaghara ebere ihe ndị a abụghị eziokwu nke uche kama nke obi na mmụọ. N'ezie, n'ọtụtụ ọnọdụ, anyị kwere ka uche anyị, nghọta anyị, merụọ ahụ anyị ma ọ bụ mebie eziokwu obi ma ọ bụ mmekọrịta. Ọ dịtụla mgbe ịkwela kweela ka isi gị merie obi gị, wee malite ịkwa ụta nke a: ọ bụrụ na Chineke dabara n'ime obere uche m ma bụ na nghọta m, n'enughị atụ ọ ga-abụ Chineke dị ntakịrị akwụkwọ nsọ gwara anyị na Chineke bụ mmụọ na ndị na-efe ya ga-efe ya n'ime mmụọ na eziokwu Jizọs n'onwe ya kwuru gbasara okwu na mkpughe ya okwu m bụ mmụọ na ndụ ị nwetala eziokwu nke Jizọs dị ka ihe karịrị uche gị mana ọ na-akụ aka n'ụzọ gị nke obi gị ugbu a. Ọ bụ ihe na-adọrọ mmasị otu Jizọs si na-arịọ ndị mmadụ maka okwukwe ha. Ọ bụghị ego ma ọ bụ akụ na ụba ka ọ sịrị na ọ ga-enye. Ọ bịaghị inye ọzịza nka mmụta okpukpe. O kwuru wee sị, Onye akpịrị na-akpọ nkụ, ya bịakwute m nwụọ! Onye ọbụla nke kwere na mụ mmiri nke ndụ ga-esi n'ime ya na-eru Jizọs jụrụ ma akpịrị a na-akpọ anyị nkụ na-ekwere anyị nkwa mmiri ndụ nke a agbaghị ego nke ụbọchị anyị nke a agbaghịkwa n'uche anyị mana ọ dabara n'ime mkpụrụ obi anyị ma nye anyị ihe anyị chọrọ gbasara ihe na-abịa ọzọ Jizọs rụrụ ọrụ ebube ma o nwere otu nzube pụrụ iche maka ọrụ ebube ya. Otu oge Jizọs gwara ndị mmadụ na ihe mere o ji na-arụ ọrụ ebube bụ ka anyị mara na anyị onwe ya nwere ike ịgbaghara mmehie. O meghị ọrụ ebube ya ime ka ndụ ụfọdụ dị mma ruo nwa oge. O mere ya ka anyị wee fụ ike ya ịgbaghara anyị mmehie na dịkwa aha anyị n'eluigwe. Kedu ihe bụ ozi ya? Kedu otu m ga-esi nweta ndụ a, izu ike, mmiri ndụ a n'ime mkpụrụ obi m? Ọ n'ebe ozi Jizọs ga-ewe ndụ n'ụzọ nkiri n'onwe gị. Jizọs sịrị, ọ bụ ọnụ ụzọ. Onye ọbụla nke si na mpụta a ga-azọpụta ya. Jizọs akụziri anyị ihe banyere Chineke Jizọs kpọrọ anyị ka anyị bịa n'onwe anyị ka anyị mata Chineke ihe kachasị omume na ndụ gị ugbu a bụ mmadụ ọ bụghị ihe ma ọ bụ echiche chee echiche banyere nke a n'otu nkeji kedu ihe dị gị oke mkpa ọgwụgwụ oge a ekwere m gị nkwa na ọ bụ mmadụ Chineke dịkwa otu a eziokwu nke Chineke kachasị bụ onwe ya Ihe mere o jiri bịa n'ụdị mmadụ bụ ka mụ na gị nwee ike hụ ya, metụ ya aka, marakwa ya. N'ezie, otu aha ha nyere ya bụ Emmanuel nke pụtara Chineke nọnyere anyị. Jizọs, Chineke dịka mmadụ, ọ bịara n'onwe ya nọrọ anyị na ya ugbu a na ruo mgbe ebighị ebi. Ị chọrọ ịmara Chineke n'onwe gị? Nkwenye Jizọs gwara anyị ka anyị kwere n'ime ya nke a bụ oku ọ kpọrọ mgbe ọ ka nọ n'anụ arụ ha fụtara ịhụ ya ọ bụrụ na ha nwere ike ịhụ ya gịnị mere ihe niile ọ na-ekwu bụ gbasara ikwere ya ihe abụọ dakwasịrị m n'ime obi banyere okwukwe a nke mbụ ezigbo enyi ga-ekwere na gị ị nwetụla onye ọ na-akpọ enyi gị ma onye ahụ abụghị ezi enyi gị onye ahụ na-ahụ ma marakwa gị mana mgbe ọbụla ị nọ o nwekwara mmekọ gị na ya mana o kweghị na gị ha emechiela otu akụkụ nke obi ha n'ebe ọ nọ ị nwere ike imetụta mmetụta ahụ a na mmekọrịta Jizọs bịara Chineke na-ahụ. Jizọs bịara Chineke na n'anụ ahụ ka ọ bụ, nọnyere anyị. Aha ya bụ Immanuel, nke pụtara Chineke nọnyere anyị. Jizọs achọghị naanị ka anyị mata ya, ọ bịara nwee ịhụnanya, mmekọrịta, okwukwe na gị. Ikwere n'ebe anyị nọ bụ isi ndụ nke ezi enyi, Jizọs sịrị, “Akpọrọ m gị enyi m,” Jizọs kwuru na ọ dịghị ụzọ ọzọ ka enyi ga-esi gosi ịhụnanya ya karịrị inye ndụ ya na àjà maka enyi ya. Nke abụọ, ịhụnanya abụghị ikwere. Mgbe Jizọs nọ n'ụwa, Ọtụtụ ndị mmadụ hụrụ ike ya ma ha ekweghị na ya, ma gị dịka mụ onwe m, na-achọ mgbe ụtọ dị ma ọ bụ na-ekwu na na-asị ọ bụrụ na m nwere ike ịhụ Jizọs. Ịhụ Jizọs n'ezie eziokwu, ọtụtụ ndị hụrụ ya na anụ ahụ ma bụ hụ ọrụ ebube ya ekweghị na ya, ọtụtụ mgbe n'ezie mgbe o mere ọrụ ebube ndị mmadụ tụgharịrị megide ya. N'ikpeazụ, onye ọbụla nke hụrụ ya, ndị nụrụ ya, soro ya na-eje ije, na eme mmasị n'ihe ịrịba ama ya na oke ọrụ ya ma na-agba izu megide ya ma ọ bụ mgbaghara ya. E gburu ya n'oke ụtụtụ n'etiti ndị niile hụrụ ya na anụ arụ. Ya mere, Jizọs kpọrọ anyị ka anyị kwenye, ka anyị nwee okwukwe, ọ bụghị ka anyị hụ ụzọ. Mgbe mmadụ hụrụ ya, o gburu ya. Anyị nwere ike ịtụkwasị onwe anyị obi isoro ya, na eguzonye ya. Ihe anyị na-ahụ n'anya anyị nwere ike na-eguzosi ike n'ihe ma oge ụfọdụ, dị ka ndị na-eso ụzọ ya Jizọs mere. Mgbe ụfọdụ anya anyị, uche anyị, obi anyị ga-eweda anyị n'ala ma anyị agaghị esoro ya. Anyị nwee ike imegide ihe ahụ anyị hụrụ ma ọ bụ hụbụrụ n'anya. Jizọs gwara Tomos onye na-eso ụzọ ya, ngozi na-adịrị ndị kwere ma ha ahụghị." N'ụwa Jizọs chọrọ ka anyị jiri anya nke obi anyị hụ ma kwere ya. bụ ịnata iso ụzọ rube isi na ife ofufe Jizọs chọrọ ka gị ma enwee nwee ezi mmekọrịta ọbụbụenyi otu ụbọchị anyị ga-abanye n'ime ebube ebe anyị ga-adị ọcha n'obi anyị eguzoro anyị ga-ahụkwa ya iru na iru ma ugbu a oku anyị bụ okwukwe ọ dị gị ka ị na-eji anya obi na-ahụ Jizọs akụ gịnị mere Jizọs ji si ike ịhụ na ikwere gịnị mere n'ụwa niile anụghị banyere Jizọs ma kwere mgbe m gụrụ akwụkwọ nsọ otu Chineke si arụ ọrụ tụrụ m n'anya site na mmalite oge N'agbanyeghị na Chineke hụrụ onye ọbụla n'anya, n'otu aka ahụ, ụfọdụ maara Chineke ma ụfọdụ amaghị ya, nke a bụ na ọ gaghị ekwe omume anyị ịghọta, ịchọpụta maọbụ ịkọwa. Otu a ka ọ dịkwa mgbe Jizọs jere ije n'ụwa, kwusaa ozi ọma ma rụọ ọrụ ebube ụfọdụ wee daa n'ala. n'ụkwụ ya na-asị ọ gị bụ onye eze ndị ọzọ ledara ya anya na-akwara ya emo ma na-ama ikike aka ya kedu ka nke a ga-esi bụrụ olee otu onye ga-esi lekwasị kraịst anya wee hụ chineke ma onye ọzọ lere kraịst anya n'otu oge wee hụ naanị mmadụ enweghị m ike ịkọwa nke a Ihe m hụrụ na ndụ na nkuzi nke Jizọs bụ na o gosiri onwe ya n'ụzọ dị mmiri ma jụụ mgbe mmadụ hụrụ n'ezie Jizọs maka onye ọ bụ, Chineke na-anọnyere anyị. Mkpughe a ruru n'obi nke onye ahụ kwere wee gbanwee ha ruo mgbe ebighị ebi. Ma n'ihi na mkpughe a dị omimi ma dị ọcha ma dị jụụ Ọ na-agafe ọtụtụ n'ime anyị na-enweghị ahụ a a na-adọpụ anyị uche site n'oke mkpọtụ na ọchịchọ dị n'elu nke ndụ a ihe omi nke Chineke ji na-agafe anyị. Jizọs tụrụ ilu dị nnọọ mkpirikpi iji gosi anyị eziokwu a. Ọ sị, Alaeze eluigwe dị ka akụ nke eliri n'ubi. Mgbe otu nwoke chọtara ya, o zoro ya ọzọ, ma n'ọṅụ ọ gara ree ihe niile o nwere wee zụta ala ahụ. Ị na-eche na Jizọs bụ akụ dị oke ọnụ ahịa ị na-amalite ịhụ, ma nke ọtụtụ ndị gbara gị gburugburu na-apụghị ịhụ ọzọ? Ọbara Akụkọ banyere Jizọs dị ịtụnanya a gwara anyị, dịka Chineke, ọ bịara napụta anyị na mmehie anyị na ntụpụ anyị. Ị maara nke kachasị njọ nke mmehie anyị na-ahapụkarị ụzọ ọbara. Ọbara bụ isi iyi ndụ mmadụ a na n'ebe a na-eme ihe ike, ebe a na-emegbu mmadụ ebe ihe ọjọọ dị ebe ọnwụ dị anyị niile nwere ya n'aka anyị ma ọ bụ ozugbo ma ọ bụ na-apụtaghị ihe anyị bi n'ụwa nke eji ịgba ohu na mmegbu emegbu anyị niile akwafuokwa ọbara ma ọ bụ ree ihe ndị ezuru ezu nke na-efu na ndị mmadụ ọbara ọ bụ eziokwu na adịghị ahụkebe mana mwụfu ọbara bụ isi nke ọchịchịrị ụwa anyị na mwepụ anyị na Chineke. Ya mere, Jizọs bịara ọ chọrọ ịnapụta anyị na mmehie na ọchịchịrị a ọ chọrọ ịnapụta anyị n'ihe ọjọọ anyị tara ahụhụ na ihe ọjọọ anyị mere ọ chọrọ ịgwụ anyị ma weghachi mkpụrụ obi ọbụla obi ọbụla na ọbụla anyị banye na ndụ a gwara anyị na Jizọs meghere ụzọ maka mgbapụta na mgbaghara n'ụzọ ime mmụọ dị egwu Jizọs were mmehie anyị banye n'ime ahụ nke ya wee soro ya nwụọ otu amaokwu n'akwụkwọ nsọ kwuru ya otu a ọ ghọrọ mmehie n'ihi anyị Jizọs were ikpe ọmụma m na ihere onwe ya wee nwụọ na ya n'ịbụ onye nwụrụ na mmehie m Jizọs si na ndị nwụrụ anwụ bilie ma mmehie m esoghị ya laghachi dị ka a pụrụ isi okwuo ọ hapụrụ mmehie m ahụ n'ili Jizọs were mmehie m soro ya nwụọ were naanị mgbaghara na ndụ ọhụrụ bịaghachita. Amaokwu dị ike n'akwụkwọ nsọ na-akọwa ya otu a: Ọbara Jizọs na-ekwu okwu dị mma karịa ọbara nke mmehie anyị. N'ihi nke a, mgbe anyị kwere na Jizọs ma nabata mgbaghara ya, anyị na-enwe ekele maka ọbara nke àjà ya maka ọbara Jizọs. Ị chọrọ ka e were ọbara ya sachaa gị ugbu a? Mmụọ! Jizọs dị ndụ, ọ bụ anụ ahụ, ọ nọkwa n'eluigwe. Otu ụbọchị, ị nwere ike izute ya ihu na ihu. Ma mgbe Jizọs na-agwa ndị na-eso ya n'oge na-adịghị anya ọ ga-asị n'ụwa pụọ gaa n'eluigwe, ọ gwara ha na ha kwesịrị ịṅụrị ọnwụ. ọ bụ nke a ka ha ghara inwe mwute n'ihi na nke a pụtara na mmụọ nsọ ga-abịakwute ha ga-ebi n'ime ha ị hụrụ na mgbe Jizọs nọ n'ụwa ọ bụ naanị mmadụ ọ bụrụ na Jizọs nọ n'otu obodo ọ pụtara na ọ nọghị n'obodo ọzọ ọ bụrụ na Jizọs na-atụkwasị aka udo n'ahụ mmadụ ọ pụtara na ọ naghị etinye aka udo n'ebe onye ọzọ nọ ọ nọ n'ụdị mmadụ ya mere ọ ka nọ n'ohere n'oge dị ka anyị dị mgbe Jizọs rigoro n'eluigwe o wụkwasịrị nnọọ mmụọ nke Jizọs bụ mmụọ nsọ n'ụwa niile nke a pụtara na otu onye na n'udo nke Jizọs nwere ike ịdị n'ime obodo ọ bụla n'obi na ebe obibi nke onye ọbụla otu oge ahụ. Ọ pụtakwara na Jizọs nwere ike ibi n'ime anyị, ọ bụghị naanị ịga n'akụkụ anyị. Ugbu a Jizọs ejechaala ozi ya n'ụwa, ịnwụ na ebilite ọzọ, inye anyị mgbaghara na ndụ ebighị ebi ọ na-ebi n'anụ ahụ n'eluigwe. anyị na ya jikọọ ugbu a site na mmụọ nsọ mgbe anyị kwere na jizọs ọ na-abịakwute anyị site na mmụọ nsọ ya na-ebikwa n'ime obi anyị mkpụrụ obi anyị mmụọ anyị chineke na anyị ị chọrọ ikwere na jizọs ma nwee mmụọ nsọ ya n'ime obi na ndụ gị okwu jizọs sịrị mụ m bụ ọnụ ụzọ ma onye ọ bụla nke na-esi na mapụta a ga-azọpụta ya jọn isi iri amaokwu nke itoolu ị chọrọ ịkpọ jizọs n'ime obi na ndụ gị ugbu a nke a bụ mkpebi mmụọ nke ime mmụọ na inye jizọs ndụ gị ị ga-enweta mgbaghara nke mmehie gị na ndụ ebighị ebi oge ị matara jizọs ị n'ụzọ ọhụrụ na nke na-enwu enwu ruo mgbe ị hụrụ iru na iru ndị ilu isi nke anọ amaokwu nke iri na asatọ nke a bụ otu ihe ị nwere ike isi gafee akwa mmiri ugbu a site n'ọnwụ gaa na ndụ marakwa jizọs kraịst enwere isi ihe abụọ ịga ime ndebere ya ndị a n'okpuru ebe a ma edewekwa m ekpere ị nwere ike ego ma kpee site n'obi gị nke mbụ Nchegharị nke Mmehie: Ị kwesịrị ichegharị na mmehie gị ee, nke a bụ nzọụkwụ siri ike ma nọ nke Jizọs kpọrọ gị ime, ọ dị gị mkpa ikpebi ugbu a na Chineke ga-enyere gị aka ka isi na mmehie gị na ndị ọjọọ chegharịa, ịhụ ego n'anya, anyaukwu, akwụwaghị aka ọtọ, iri ahụ, ịkwa iko, ikiri ndị na-agba ọtọ, Nchegharị nke mmehie bụ mkpebi nke obi na nke oge na-aga, ekwesịrị ịhụ ya n'anya n'ụlọ gị ya nakwa na ndụ gị. ị nwere ike inwe ihe ndị ị ga-ebipụ, kparịta ụka, tụfuo gbanyụọ, nyefere. Ọ bụrụ na ị na-ekpebi ugbu a ichegharị ma tụgharịa, nke a bụ ihe nchegharị pụtara: Ị na-eche ihu n'ụzọ ziri ezi ma nzọụkwụ ọzọ ziri ezi — okwukwe na Jizọs Kraịst. Anyị tụlere n'elu mkpa na eziokwu nke nkwenye na okwukwe na mmekọrịta ọbụla dị. Jizọs kpọrọ anyị ka anyị kwere na ya. Jizọs kpọrọ anyị ka anyị were nzọụkwụ okwukwe kwere ma kwupụta n'olu dara ụda nke okwukwe na ya. Edeela m ekpere ebe a n'okpuru ka i nwee ike mee nke gị. ekpere m gị, ekpere gị ga-esi n'obi gị bilie ga-abụrịrị ezi obi gị. Ọ bụrụ na ị ga-echegharị na mmehie gị wee tinye okwukwe na Jizọs Kraịst, n'oge a ọ ga-atinye Mmụọ Nsọ ya n'ime obi gị, gbaghara gị mmehie gị, dekwa aha gị n'eluigwe. ekpere ezi onye anyị jizọs ana m ekele gị maka ịhụnanya ana m ekele gị maka ịnwụ maka mmehie m ana m ekele gị maka ịgbaghara m na ndụ ebighị ebi taa ka m na-echegharị site na mmehie m ma tinye okwukwe na ntụkwasị obi m na gị ana m arịọ gị ka ịgbaghara m mmehie m wụsakwa Mmụọ Nsọ gị n'ime m. Daalụ nwe m maka ịgbaghara m. Daalụ nwe m Jizọs maka ịzọpụta m. Nyere m aka ugbu a ka m kwesị ntụkwasị obi na-esokwa gị ụbọchị niile nke ndụ m ruo mgbe m ga-ahụ gị ihu na ihu. N'aha Jizọs ka m na-ekpe ekpere. Amen. Ndụ ọhụrụ Ọ bụrụ na ị na-azọ nzọmụkwụ nke okwukwe a na Jizọs azọpụtawo gị agbagharala gị ịbụ okike ọhụrụ nke a bụ eziokwu nke Chineke nke a bụ ozi Jizọs dị ka nwa amụrụ ọhụrụ onye kwere ekwe ọ dị ezigbo mkpa ka ịmalite ịgụ akwụkwọ nsọ kwa ụbọchị na iso Jizọs na-etinye nkeji ole na ole na ekpere. Ọ dịkwa mkpa n'ezie na ị sonyere ezigbo ọgbakọ Ndị Kraịst ka ị wee too n'okwukwe gị na nkwado ndị kwere ekwe ndị ọzọ. Ọ bụrụ na ị nweghị Akwụkwọ Nsọ, m na-atụ aro ka ị chọta otu ị ga-azụta ma ọ bụ gbaziri. Chọọ n'ịntanetị ma ọ bụ n'ụlọ ahịa akwụkwọ. Ihe Mma onwe m na-eme bụ ịgụ otu isi Akwụkwọ Nsọ kwa ụbọchị. ị nwere ike ibido n'akwụkwọ Luk wee gaa n'ihu na-agụ chọta ezigbo ụlọ ụka atụkwasịrị obi kpee ekpere ma rịọ onye nwanyị Jizọs ka o duzie gị na mkpebi a rịọ maka ụka ntụnye site n'aka onye Kraịst nke ị maara na ntụkwasị obi gbaa mbọ hụ na ị ga-aga ụka otu ugbo ruo n'izu ihe kacha mkpa aja. nke onye nwe anyị. Ị nwere ike ịgbanwe ihe ụfọdụ na nhazi oge gị na ọbụna n'ego gị na na nke a mee, onye nwe anyị ga-asọpụrụ gị maka nke a. Ọ ga-amasị m n'ịnụ onu gị ọ bụrụ na ị meela nke okwukwe a site na webụsaịtị m dị n'ibe na-esonụ. Zitere m ozi wee mee ka m mara m ga-eso gị ṅụrịa ọṅụ na-ekpekwa ekpere maka gị Chukwu gozie gị nwanne m nwoke nwanne m nwaanyị ruo mgbe anyị zutere onwe anyị na onwe ihu na ihu na nnọkọ ezinụlọ Chineke gọzie chebe ma na-eme gị nke ọma n'aha Jizọs maka akụrụngwa ndị ọzọ biko gaa na webụsaịtị m n'okpuru wwwfirstpeter 13webleycom onye anyị gọzie unu debekwa unu onye anyị mee ka iru ya nwee n'arụ gị mekwara gị amara onye anyị chigharịa iru ya n'arụ gị nyekwa gị udo ọnụọgụgụ isi nke isii Amaokwu nke iri abụọ na anọ ruo na nke iri abụọ na isii Chukwu gọzie gị